Alụkwụsị! Alụkwụsị! Alụkwụsị! Alụkwụsị! alụ si doziwe obodo ka obodo dị mma ebiko ụmụnne m ekene m unu ekene nwoke kene nwaanyị kene olu kene igbo kene iwe na-emere unu iwe kene ibu na-emere iwe kene ichi ukwu kene ichie nta kene arọ bụ kene ogwugwu kene ngene kene arọ kene udo kene ngwu ee biko ọ na-agba guwefu ụbọchị aguwefu ọ na ọ bụ ọjọọ ụtụtụ anyị si na ọ bụ ndụ ndụ nka nka ee anyị si ome nke ome ebe anyị na anya ọra abịa ọpanshi apa aja aka nsị na aka aja ya bịa ọnụ a sị na onye bu na nna onye egbu na mma egbu n'aka egbe onye egbu na mma okwecha anyị n'ụzọ ya bụ ata na abọ njiji njiji anụ tụrụ ọgba anyị aja na nrita isi onye a ee a sị na agụgo a nalacha n'iru ahụ mma ma mmapụ a na-eburu awọ ụgbọ na-etele uri nara ọya chawara ọcha nke ọcha chawụdoro anụbere ịnya macha ọdụdụ uchu ọ na-agbọrọ mma egwu nwa ewu ya bụ tiwa ite okolu nke eju n'ọnụ onye ụjọ na eburo mmanwụ ofega ya bụ otigbo isi mmanwụ ọkwụ ụgwọ isi mmanwụ ee a sị na ewecha a na-ejere izu azụ ụlọ tuku ọba a na-eturu ọba nne na-ajerịja ọ ya wa akwụba anụ ukola chọwa nnụnụ nwere ọnụ ogologo anyị nọ n'ogbe bere ugobere nke si ibi ebe na sezinie ngo ya ebe agbalụcha ngene si ikuru ngene agadi nwaanyị danda ada na abụ ya gwa iwe ovu na ụgba ọnụ achọwa ijiji anya gbọsị ijiwa nwa ya nwaanyị na-eke okiri eberebe a na-ebulu odogwu anyị nọ iwe emeta ya were isi ebulu nwata ya wovulu agwa ovulu ilo ilo dị na agwa a na-egburo nwata ndị gboo si na ofeke na-agbabe dibịa na-anwụrọ n'oge mgbe esi ụmụnne m nọ na-alụ kwụsọ ya dịrị unu mma a sị m iwe na onye na-emeta ata bụ ụbọchị eke eketela anyị iwe ọma kewuola anyị ndị ajọ mma na ndị ajọ mmadụ ndị ume n'iyi ndị amoosu ndị ogboma ndị si na ya la adị ndụ ndị iri asaa na abụọ ndị ọnọ n'ụlọ marịba abazụ ndị si na abụ nwa mmadụ na m anya anyị si ọwụ nwa mmadụ si na ọghọgbu anya akwa nwa ya ebere ya na-ejebe tete na-ejebe nkwụ ikwu na-ejebe ikwu anyị si na ikwu mere ikwu ya atọ na nkwukwu ibe mere ibe ya atọ na mbube na ọwa ozi ọma ka anyị na-agbasara igbo maka ibe mebiri emebi n'ala igbo alụ kwụsị ka ndụ dị agwa alụkwụsị ka ụbịam na na ibe alụ na-eme a ike ọ bụrụ onye na-eme alụ achọ onye awụrụ ụmụ ya niile agba aka ori alụ nwe ike mma alụsị dị ile ma ya dịzi niile ọkwanye ka ụmụ alụ kwụsị na-agba mbọ si etikpọzi na ogwugwu si etikpọzi na ngene si doziwe obu si gbawa ụmụazị agwụ si lụwa agwụ si doziwe ọdịnala n'ebe ndụ dị ee na ọ ya ahụ nwatakịrị chezi omena na be nna ya iwe ọ na-eme abịa anya arụ achọba ịchọ ọzụ chi izebe n'ụzụ mgbe esi na ọ ya bụ ite ejichi nkakwụ na ichi nkakwụ na ichi na- abụ ndị mmanya agbụji gbara otu na ọya mụrụ aka mgba nwata ogboro gị jiji ọgbaba ọsọ a sị na ọya bụ oke ochie yawa kwụrụ ebe agbụrụ igba akwụkwọ na na akwụnịkọ ya bụ ochie aji ike akwari ya mma nnu na isi akara aka anaghị eji ọgụ ọtụrụgbakpọ ọtụrụgbakpọ si mgbe nne ya nwee ya eme osiri n'ubi ruo mgbe nne ọtụrụgbakpọ nwụrụ etuto too ya n'ọnụ ọ bụ ọjọọ ụtụtụ anyị sị na anyị atata ibe akụ akụ iwe nwe nwe ogologo ndụ alụsi ike isi nka isi ndụ ee onye anụọ nwaanyị anụọ nwaanyị onye nụ nwaanyị ọ zụcha ụmụ ụmụ ya ya azụ ya asị sị m ihe na onye na-eme n'ụbọchị taa ọ ya ndị na-alụ ọrụ oyibo ndị na-eme biznes ee ee ndị na-eme dibịa ndị na-echi ọgwụ ee ndị dọkịta ihe ọnwụ na onye na-eme ụmụnne anyị niile nọ n'obi alụ na-alụkwụsị ọ ya adịla unu mma ee na ndị bụ si na ọnwa egbureji eji chụọ aja onye efuriri ome ee kwuolu mmadụ egbu anyị kwuolu mmadụ anyị egbu anyị ee eh, anya abụchala anyị si na ọgbọ anyị ya were anazelu mmiri ee eh, ọya wee gbo ya wovo ụmụaga na emecha ụzụtụ n'enu atụọ na na nwata gochi ọjị ntị mmụọ asụgharịa azụ ma dịka elile arịrị nna anyị ebili ọya adịrị unu mma iwe na-emere igbu ebe were ọjị iwe igbo na-emere iwe were ọjị ogwu mgbakọta ngere ogwu ta ide mmiri dol ta ngere ime mmiri ta ngere mgbakọta arụ mdi a na ta ọbara ọra ta ogwu ta araba ga na ta ọjị ụgbakete n'imo ọtụtụ agụreta ọjọ ọtụtụ igbo arịa mihe oji na nandị ekwensụ a na-akọ e na na nke agba ogwu ọkịja ntọkọ ihe eri ọ bụ otu umelumbe na ọjọ ụtụtụ ka ụnụ taa ee nne nwa ya ha aba gụ udo nke aha aba bịa tọọ ọja agwụ mbirimba na nka nwa chi ọrụ ugwu na ya na ọjọ ụtụtụ ka ụnụ taa ide mmiri obi ide mmiri ogidi ọkwa na ọjị chewonu chewe ụmụnne m niile n'ebe dị iche iche ọ ya dị nwoke mma dị nwaanyị mma ee ajọ mma bụ na ajọ mmadụ abụrụba onye si na ọbụma na anya mmụọ na n'ala igbo wepụ onye a nọọ ibe mebiri emebi ka anyị na-edozi wee na-asị biko ke na oru mmụọ na nnụ mmụọ ka unu kunye na-agbụ eke nwe ngwele ka a na-atọ njọ njọ bụla ọgwụ ọgwọ mma mma bụla ome ome ee na-etu anyị kwuru ka ọ ya ka chineke jike niile mee ka okwu na-abịa na mmezu stoo ugbu a ruo mgbe ebi ebi ise